ụkwụ ibe mụ ibe ekenekwa m ụnụ a m na ọ ga-adịrị ụnụ na mma anyị bụ ndị ndozi ọdịnala Igbo ka anyị godi mmiri si ụmụ ibe a sị m na ọ ga-adịrị ụnụ na mma na eke dịrị ụnụ na mma na orie dịrị ụnụ na mma na ka anyị kene eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị ekene kene ikwuru ibe anyị eburukwana bata 18 anyị abịagwa ka anyị si abịa unu na-anya unu ga-afụ na o nwere ka obere ike si egbu mmadụ ike ha na-eme adịrịsị nwanne nwere ike ike gburu mmadụ mana nsogbu adịghị anyị si maka osi na-adị na ma etere ji ma ụgba anyị ga-ewetara ndị be anyị ozi ọma maka na ọ ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị nwawo ndị nsọ ala igbo ndị kwere n'ihe otu kwuru ịma na a na-ekwu ihe a na-ekwu mgbe ọbụla ndị be anyị anaghị aghọta ihe a na-ekwu enwere e ka ihe si arụ ọrụ ihe ọbụla na-arụ ọrụ n'ụwa nwere ka o si arụ ọrụ moto nwere ka o si arụ ọrụ meshini nwere ka o si arụ ọrụ ụgbọ mmiri nwere ka o si arụ ọrụ elu nwere ka o si arụ ọrụ ma ha niile bụ gịnị ụgbọ ihe gbasara echiche mmadụ nwere ka o si arụ ọrụ and ihe mekwere na eji wee zoo ihe ahụ ezo bụ na nwanne there is no onweghị dajizi ọsụsọ n'afrịka ka anyị na-ekwu that kind of thing enweghị ka ị ga-esi ewere a precious precious information nye onye nkịtị ọ dịghị possible the number one bụ ọ gaghị aghọta ihe dị dị nọmba two bụ na ọ ga-emislead and misinterpret otu esi emeta amadi there is a truth eziokwu amadi nke a bụ jos onye ọbụla na-ekwu na-ekwuru onwe ya ịghọtago because ọ ihe onye maka ọ na-akọ onye ọbụla ya ekwu ihe ọ ma n'ụwa you can only say what you know you can only do what you know ihe ọbụla ị maka ị ga-eme ị gaghị ama ihe ị na-ama ha ndị gaghị ekwu ihe ị na-ama ịghọtara so dịka anyị si wee kwuo ọ bụrụ na ị na-anya ịfụ ihe anyị dere ebe a ịfụ ihe anyị dere ebe a bifo anyị ebido okwu a ihe gbasara isiokwu anyị taa ị ga-afụ na anyị kwuru na igbo ịgbọ na igbo si na eziokwu bụ ndụ na eziokwu bụ ndụ ihe ndị igbo matara ka eziokwu bụ ibi ezi ndụ gud ihe a na-akpọ good ibi ezigbo ndụ and ibi ezi ndụ a osighi na n'elu ada ịghọtago ọ bụ a na-arụ ya arụ otu esi arụ moto a na-arụ uche mmadụ arụ otu esi arụ moto arụsịa ya ọ na-agba agba now ndị igbo na-awụgharị si na ihe adịghị mma nwanne ihe adịghị mma bụ na mmiri si na isi wee gbarụ ọ bụghị ọsi mana ihe anyị na-ekwu ihe anyị na-echekwa na awụ na e nwere ọtọmatik fix o nwere ọtọmatik fix ebe ọ nwere moto na-agba n'ụzọ nwee nsogbu ịchọọ mekanik roadside mekanik fix ya the problem nwanne that is not the case that is not the case and it can never be the case not today not tomorrow onwe onweghị ihe a bụrụ kesi kesi bụ na there is a way things work o nwere ka ihe si arụ ọrụ and you must follow that process because ndị Igbo mgbe ndị Igbo lere the foundation based on experience based on experience ịghọtago ha biri ndụ wee fụ the experience of ndụ now ihe gbasara dibịa a na-ekwu okwu ya na na ịgba afa ka ntị ebe aha bido egzampụl ndị mmadụ na-aga na nke dibịa jee gbaa afa ka ọ mara ihe mere ihe ga esiri ya ike na-egekwe ntị gekwanụ ntị ọfụma o na ihe na-esiri ya ike ka o jee gbaa afa na nke dibịa mara ihe ga-esiri ya ike ajụjụ m wee bụrụ ma onye na-agba afa ma dibịa nọmba wan ajụjụ mbụ nwanne ifunugo moto na-agba agba without engine ifuwago moto na-agba moto na-anya anya moto na-aga aga a car na-enwero engine ọ na ifunu gị gwa ma ọgwa na ifubeghị den onye aha na-eji ịgba afa na onye na agbari ya afa bịa naụ ihe o kwesịrị ịgbara ya n'afa ụdị injin na pas kedu the source of this engine kedu the parts of the engine yes that is why eji agụ nwa aha ịgụ nwa aha to give a name ịkpọ nwa ịba nwa afa bikos mgbe ndị ochie ihe na-agwa na ihe ahụ practical something if you like go and verify ọkwa nna nwere akụziri gị now ọnwụ na ị gara na nke edibia nke nwa na onwe gị bụ nwatakịrị ndị Igbo na-akpọ arụ arụ nwa nwa ịgba arụ nwatakịrị a now na dibia now arụ and dibia a na-agba afa ndị nwa ga-ajụrụ dibia nọ si ya how far how far how far dibia wee sị gị nee nee nee nee nwanne ihe ahụ nothing but astrology kịta now kedu di source of the engine nọ n'ime moto ka a na-ekwu because the body is nothing is envelope ahụ ahụ ị na-afụ moto body pass moto ka ọ bụrụ engine so the case is engine that's why ịma ha na-ekwu this thing otu a nwanne ịchọzi na the way of problem gị this is the source of the problem everything every problem on this earth bụ ebe a ka o si ebe a ka o si enweghị any other thing is babash every single problem ọbụla na-abịa n'ụwa from that because njini njini moto moto na nwere nsogbu njini na ọnwụ na njini gị anaghị arụ ọrụ nwanne njini moto kụrụ moto kụọ njini taya kwa you can change a taya very easily breki mebie you can change break very easily break pad igoro ọzọ mana moto gị kụọ njin e nwere ike wee ego na-eji arụ ya isi isi pak ya dị moto moto gị kụọ njin agụghị ego na-eji arụ ya ịpak ya dị moto si mba bikos ị gaghị arụ nwe ya ọ dị ọnụ ịghọtara so na ihe m ji ekwu destiny bụ ịma a na-ekwu okwu disi amadioha na disi ama igbo na ama afara na ama igwe ndị mmadụ anaghị aghọta ihe a na nwanne ma nwere ike anyị na-asị ee kewuri ihe na akọ ebere m na-emere ndị Igbo ịmawa ya ebere m ji emere ọrụ ichekwa na fundamentally ị nwere right to have anything in this life nwanne mgbe ị nwụrụ anyị nwụọ enyi gị enwere ihe ejini gị enwere ihe ejini gị bụ eziokwu ọ bụrụ na enweghị ihe eji nne gị de ndị Igbo nwere ihe na-akpọ ogwugwu one of the tormentor disi ogwugwu a na-ekwu okwu igwu mmiri ịghọtago disi igwu mmiri disi propera na hang a ship on top of water or plane on top of air mbọsị ọbụla ị kwụsịrị igwu mmiri ahụ deti mmiri ahụ ga-eri gị simple period so the right the right ị na-ekwu na ị nwere ana the right ị na-ekwu you have land is based on this thing any day you stop that land will be taken away from you the simple as that so ihe ọ ihe na-eme gị now but ihe a na-achọ ịgwa gị bụ the solution and the cause of your problem ihe anyị na-agbara n'ụwa afa because afa ahụhụ jos ije emeka eh, okeke no nwanne as long as everything come from one source the only way you can succeed in this life is when you begin to work with the source simple unless you work within the source if not ebe ka ị na-eje ndị Igbo na-asị na enwere ndị Igbo na-akpọ ịgọ mmụọ ịgọ mmụọ a na-ekwu okwu mmụọ bụ ịmụnye ọkụ mmụọ ọkụ ịmụ nwa to give light to give life everything about mmụọ to give light to give life okay now ọ bụrụ na ịgọ mmụọ bụ destin kedu isi ihe mere ndị be anyị ji wee sị na ịgọ mmụọ bụ ihe ọjọọ why because ọnwụ na ịgọta dị mmụọ enwere ihe na-eso ya n'azụ a na-akpọ iju ogu now ịfụrụ na ndị be anyị amara ihe bụ iji ogu ka ha ma ihe wee ga ọfụ now ịfụrụ ha si wee daa ya because ọwụ na ịma ha something ịbụ na ị ịmaghị ihe dị before two na one nọ before two and na three nọ after two ha ị can never understand two unless ma ihe nọ bifọ two mara ihe nọ after two only then you can understand two ọwụ na ị ịmaghị ihe nọ bifọ before ị ịmaghị ihe nọ after two ịmaghị ike ịghọtanwu two that is why i dey comfortable talking about christianity because at least their bible tell them okay your bible tell you but ima na the same thing na-agwa gị here because of the precious information that bible will also hide it as well koran will also hide it as well torah will also hide it as well nwanne enwere onye gụrụ gị wayo this is normal thing. the same way esi arụ ihe niile na-agba agba n'ụwa the same information ahụ dị n'ama Igbo ọ dị na Bible ọ dị na Koran ọ dị na can you imagine that all na this precious information are hidden imagine the kind life we live just imagine may God imagine how life we live all na this information another nwanne don't worry yourself enyesi na onwe gị nsogbu don't if you worrying yourself is just you are just iduka jonki onye na-eri ahịa ịghọtago bikos onye na-eri ahịa mgbe ọbụla ọ dị jones ọ na-enwe jones ọ na-ediri iri ahịa simple simple bikos onye ahụ ọ dị addicted to something so mgbe na. ọkpa ahụ ya bido request wee datin ọ na-eri or datin is worry it's as simple as that now ihe anyị ji ekwu destiny bụ because ndị afọrọ m ka ndị mmadụ na-ekwu ọ bụ ihe ha na-ebe akwa today unu chetara na since anyị na-ekwu destiny or we get with is insult insult insult ọ bụ ka anyị na-ekwu ya we say all these things before anyị kwuo about developing a new place in this rural area gịnị ka ha kwuru weta 300,000 for plot weta 200,000 for plot kịta na ndị ugwu abịago iwere for free of charge ego ole ka unu ga-ana ha anyị kwuru this thing before gwasị unu si unu na nwanne because ndị Igbo si na eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ nwanne okwa kwefuru ihe anyị na-eme dịsi amadi ọha anyị na-ekwu okwu ya ị na-ekwuru onwe gị because we anyị kana na beginning of it ihe awụ oh, because ụna ị chọrọ ịrụ n something you must know what you are talking about nwanne before i ruo plan ị ga-esegodi ese ebe aka plan na-adị see n'ebe ụkwụ ya na-adị see n'ihe ga-eme ihe ga-esecha na everything na ọ gaghị kata nnọọ ebido rụwa plan wit aka ese ihe mba ị ga-amapụgodi the idea of ebe ị na-eje na odo those and how ihe niile balance and all those ọjọs na-akọ akụkọ anyị anaghị akọ akụkọ nwanne egwu anaghị atụ anyị na anị anyị iwere ya today tomorrow can take it ọkwa enwere ndị n'ugwu awụsa enwere ndị nweburu anị one day ndị fulani abịa sak ha the whole village were ya si ọ na-eme everyday so ha chi were ha were nobody cares you go when we prepared anyị abịa chụpụ ha there that is kpoo ha ka kpoo ha kporo ha ekporo ọ na ha anaghị eme etube a na-eme so ka ihe ị na-anụ ọgụ idighi redi ị na-anụ ọgụ idighi redi the only way ị ga-esi mụ anụ ọgụ idighi redi wu through that political power ọ nke ahụ idighi nke ahụ nke ahụ enidighi too much ngwa ọgụ ọ na idiri ngwa ọgụ bọta obere mana the other side neediri a lot so until o tegodi gị 100 million years when you get ready nwanne egwuo mmadụ ịba that is as simple as that that is how life work nwanne life creation torment this is creation or just onwe all those things a na-ekwu don threaten people with death because death is normal because ihe ọ bụla a mụrụ amụ na anwụ anwụ ihe ọ bụla ị mụrụ amụ and every living thing must surely die so you don't threaten people that is nonsense problem is occupying a land ọ bụghị about killing killing is just make you fear just to put fear ọ you ụjọ ka a na gị nsogbu odibo na the fundamental land ancestral land is the problem ọ bụghị about killing if you ever threaten somebody with death nwanne iwe okooko because ị ga-ahụ <laughs> you surely die ihe a na-ekwu okwu ya bụ what is the memory after death that is the case braba death death is normal every living thing shall must surely die ọwụ na the contrary tell me ị ga-abịa anwụghị anwụ every living thing shall die so your journey should be about keeping a memory to get a memory not about to talking nonsense they want to kill us kill who who man ọ bụrụ about bullet is about the mind is not ọ bụrụ about the bullet is about the mind enwekwere obi enwere ndị na-ekwu okwu sị na mmadụ inwe ego n'ụwa dị iche mana inwe obi eji eghe ego dịkwazị iche inwe ego n'ụwa dị iche mana inwe obi eji eri ego dịkwazị iche e nwere ka ọwụ na disinformation a na-ekwu okwu ndị Igbo ọwụ na ịwọchia the ancient Igbo life there is no how enemy will come from external to occupy their land or their person ha ga no you can never do it ị gaghị emenwe ị gaghị adịnwu dị comfortable to live in their society ị dịghị comfortable ọnwụ na ị gaa n'ugwu ugwu ugwu hausa na dị ihe na agwụ na ihe evidence ọwụ sọsọ ndị awụsa maintain african culture sọsọ ndị fulani maintain african culture ị nweghị ike ibe na society ha do nonsense nwere ebe ị ga-aga n'ugwu awụsa ị can never go contrary to their law ị ga dị ha gbuo enwere ebe ị ga-aga n'ugwu na enwe ọbịa ị bụrụ onye nwụrụ anwụ ihe ọ na ọbịa ka a na-ekwu but at least most of these structures bụ african way of life ị gaghị abịa na society mmadụ ndị Igbo nwere mgbe a na-eme mgbe ndị ochie e nwere ekwe a na-eme akụọ ma ogene ọ ga-eme akụọ ndị mmadụ agaghị apụta ezi onye ọbụla pụtara ezi ama na onye bịara abịa nke aha aga onye ọbụla pụtara ezi ama na onye ahụ abụghị onye obodo ihe ọbụla meziri nke ha gbasara ya so ihe a wụ normal wey of life nwanne mmadụ ibe ga agaghị agụnye gị aka n'anya ị na-akọ akụkọ onweghị ka ọ naghị is not ọ dịghị possible because ihe nji agwa ụnụ destin bụ lack of this proper information that is the source of this problem anyị na-enwe today ị ga-aga na nke dibia ka ọ gbara gị afa dibia hapụ the source of life ọ gị eh, eh, nna nna gị jikwa eme nke nwa nwanne gị jikwa eme nke nwa nwanne gị jikwa eme nke nwa onye nke ajịkwa eme nke nwa a ga-eme nke a ga-eme nke nwanne first of all ị na ịgwa mmadụ life and the spirit and the body these three things kedu ihe ịchụwa na-arụ kedu ihe ndị nwa na onwe gị represent na these three principle kedu ihe ha representri each one of them ọ bụrụ na ị understand their destiny then you go home and become a person human being ọ gaghị asị gị ịbịarụ owere ụjọ tinyekwuo oge ụjọ n'azụ si gị wetakwuzie mọni ego onye ihe na-anaghị agara ọfụma ọ bịara ka a ya afa ọdọ steeti enwere ihe owe ego ihe ahụ just to school ahụ ifụra akwụkwọ ifụra na-agụ agụ today is just this information ndị isi ha dị mma put into this thing religion education universities disintegrate them to teach human being that is only where they begin to develop science and technology it's as simple as that it's as simple as abcd man pọtụ anyị chere anyị nwa na onwe anyị asị ndị nkịtị anyị bụ onweghị there is no harm na-ekwu this thing every because anyị na-ajụ just cycling the circle square in the circle kedu ka anyị ga-esi wee na claim we claim that we have ancestral land upon that we anyị akwụkwọ esiri anyị ike na nwa bekee enweghị ancestral land but ukwu siri ike na anyị nwa na onwe anyị na-eclaim na anyị nwere ancestral land ukwu esiri anyị ike na anyị nwere something dị wrong somewhere there is something wrong bikos mmadụ agaghị asị na ọ nwere nkwara akụ aka n'ume ọ dịghị pọsịbụl ị gaghị asị na ị nwere nkwa na-akụ aka n'ume kedu the evidence isi ị nwere crude oil na your land but somebody okeke na okaf nwe ebe a na crude oil mana onye wu manager of the crude oil Mustafa Ali na nwanne there is something wrong fundamentally o nwere all these people these people are not the, there is something wrong with you and if you if you want to know that common thing the god is to be get a memory of life to be get a memory of life ngwana na anya your own memory is running a different thing because who you believe and worship is a different thing you don't even know about ọwụkwa because of na enweghị your own way you are ashamed to call your own god but e dey proud to claim their own investment and their own property you are proud to claim their property ị ga-apụta here say: who is amadioha christ your common amadioha this the same person is in common amadioha this the same person na say na the land they have taken our land they want to invade us is ọrịkwa gị mma ọkwa gụma na ebe akwa they are invading you nna agwa gị because you don't hear something you are deaf m gị na the reason why the land is been taken away is because of you leave the information dem left for you god means to be get a memory simple then you replicate then you, you unite to the source so nobody will ever come to take what belongs to you no because it's god's own country that is why america say it because you are agent you agent you represent the living and dead fear will not let the person near there because they know what they will see were anything were anything anything tinye na ime acid if ya acid aha ga-eme acid aha ga-ata ya ata asị ije ahụ akwọrisie but now you are idi afraid of the spirit of the land isi ọwụ evil spirit isi ọwụ arụsị isi ọwụ aka you are afraid of the evil spirit of the land or, whatever you call it but you want to occupy the land physically but you are afraid of the spirit of the land spirit is what you don't see and you idi afraid of the spirit you don't see but you physically onye nkịtị empty body empty body then you are afraid of your own shadow ihe ọ na-egosi then kedukwe ka ị ga-esi wee defend nwu this land how do you claim the ownership of it i don't understand aghọtaghị m so what you look at your mirror and see your problem you created it ị naghị ana village unu isi gị na agha egbu gị what do you fear spirit ịghọtago all the whole fear niile na-eme gị n'ụwa based on because ọnwụ na lost for this ịpụghụ from this your ancestry way you can ụjọ agaghị na atụ ihe create this fear because you go away from this source nwa ejinwa adịbịa mgbọrọgwụ ndị igbo si ejinwa mgbọrọgwụ mba so ọnwụ na ịpụghụ from thing there is no where fear can come at the first place and there's no how somebody ga-eme ibe ihe ọjọọ because some are the consequence he knows the consequence ga go to go to dictionary chee ihe a na-akpọ tomentọ cheke ihe a na-akpọ tomentọ then you know why ndị Igbo have ihe ọ na-akpọ arụsị ihe ọwụ ndị ọkpụ ihe ọ na-akpọ arụsị bụ ndị ọkpụ check what is tomentọ ị mara ihe a na-akpọ inflection of pains mentally and physically ị mara ihe anyị ji wee nwee those things in our land ịghọtago so but ndị igbo si na anaghị eji nwa adịbịa ne mgbọrọgwụ so the only thing mere gị ị naghị ana vileji mere gị ji lose your ancestral land gradually all because of you deviated from the powerful information age. ndị igbo nwere ihe a na-akpọ isi ndị igbo nwere ihe a na-akpọ isi ala isi ala mba anọ isi wụ the head and they dey proudly to say that eh, ndị ugwu bụ ndị isi ala they are the head ngụwa bụrụzie gịnị isi iwu ha onye isi ala kedu onye iwu iwu onye rom ọkwa ya ha ma bụ ndị isi ala that means they own the land simple as abcd nwanne isi bụ kristian kristian bụ gịnị ebee ka kristian dị kristian dị na rom roman kristian ndị ugwu bụ ndị isi ala dị adị the owner of land mana ndị igbo nwere ihe a na-akpọ isi ala mba anọ isi ala ngwa mba ọ ndị ugwu nwere ala kwa ihe ugwu you said ị na-asụ igbo because isi na ha bụ ndị islam mba isi ha bụ ndị isi ala ọwụ na isi na ha bụ islam good and fine but isi na ha bụ islam use your own language to deprive your own self a power sense of belonging nwanne si na ha bụ islam isi na ha bụ isi ala that means you have a problem ọ igbo bụ isi ala ọ bụrụ ha nwa ọkwụ nsoro bụ ndị mbụ kwanye ugwu ha ụkọ bụ onye mbụ abụrụzi onye ikpeazụ isi na ụlọ bụ ndị mbụ ha ụkọ iji wee si na mepee ọnụ si na ndị ugwu bụ isi ala mba enwere ego unu na-agụ pati ọbasi ndị ụka ndị bara ụka Agaghị m akpa isi ala nye arụsị arụsị apịrị apị ọrụ aka mmadụ ọ dịghịzi ekpere jehova ka m ga-efe na-edekwentị arụsị bụ igbo ọ gaghị akpa isi ala nye arụsị mana jehova from israel ka ọ ga-efe <laughs> na ekwentị aga m akpa isi ala nye arụsị arụsị apịrị apị ọrụ aka mmadụ ọ naghị aza ekpere mana jehova ka ọ ga-efe nke si ndị Israel ọ gbara nkịta okwu juru ọnụ ya ọ gbakwara gị nkịta okwu juru ọnụ ma ọ gbaghị nkịta forget about you mana arụsị react ma ọ chọghị nke ahụ na react ọ chọrọ nke gbara nkịta okwu juru ọnụ nsogbu adị na mgbe a mụrụ mmadụ mgbe a mụrụ gị na inwere ụbụrụ isi ụbụrụ isi ga-anụ ma ndị idiri ha na-akpọ to beget memory of innate all those things unu na-awụgharị na akọ ndị Igbo nwere ihe a na-akpọ amaala ka ihe mere e ji wee sochiet eme asoshieti amaala tụ arụsị ọwụ na iruo na ahụ ị ga-afụ na e nwere ihe a na-akpọ isi ala ikpere ala isi ala aha ihe ndị ugwu na-akpọ islam ọ bụ isi ala de ikpere ala bụ ị ga-afụ na onye ugwu gudoro ikpe na-abụ n'ala Iru ala iru ala iru ala bụ ị ga-afụ na o tiri ihu ya na iru ala de na obi iru obi ọ oge ọ welite ihu ya mgbe aha chee ihu n'obi denu o chesie ihu n'obi nestin iru agwụ nsị iru agwụ nsị iru agwụ aha bụ dị ọta oche ihu na ọta de na obidozie gọba mmụọ mgbe ahụ ọ ga-ebido ekpere ya simpụl igbo kọnsept na-echere unu n'ihu chere gị n'ihu isi ala ikpere ala that's why ha ji wee gụọ ndị pụrụ apụ n'ụka ji wee gụọ dị egwu agaghị m akpa isi ala nya arụsị arụsị apịrị apị ọ bikos of arụsị aha bụ isi ala ikpere ala all dị way you be getting memory you are creating memory inside your brain to, go. to transform the mental capacity of human being to become what we know as eziokwu which is good in english is a process of begetting a memory ịgasịa ya inwetazie ten divine principle which is a na ekwusi maka ala obi ọrụ ugbo ite mmanya igbu akwụ all those things. simple way of life to beget eziokwu you must constitute eziokwu eziokwu does not fall from heaven to beget good you must constitute if not how can you know what is good how can you differentiate it of if you don't know it ajụjụ ka m na-ajụ unu ọ bụrụ na ị mara eziokwu how can you differentiate how can nna nwanne mmadụ deme ihe ọ na-amaghị ajụjụ ka m na-ajụ mmadụ anaghị eme ihe ọ na-amaghị that is amagha m ihe ndị igbo the pose the kind demon evil spirit nọ anyị n'ime i cannot nna nwanne o nwere sometimes i that is i pity human being kedu ka mmadụ ga-esi wee na-ata afụfụ he resist insist on suffering na akara ụdị nonsense emere ya eme mmadụ akwesịghị na ịna nwanne ị kwesịrị ime na-ata afụfụ ị na-achọrọ solution to your problem that is common, common sense na mmadụ na-ata afụfụ then looking for solution to his own problem afụbeghị m ndị na-ata ahụfụ n'ụwa just making it worst because nwanne is normal thing ihe ị nidere wu solution to your problem ndị Igbo created this philosophy this philosophy get birth hapụ na ihe a na-akọ Columbus mgbe Columbus jere America o jighị information ọwụ ndị Igbo bụ go to America ndị Igbo lee this information hapụta ya this mason mason a na-ekwu America America ịmana America ọ mason ọ mason nwere ya ọ mason build America ịghọtago kedu ndị nwere information mason build wee build America who go ndị information ndị Igbo nwee because ihe a na-agụ gwa mgbe ekwe na ekwuru nye n'oyibo emụ ihe a na-akpọ the Knight Templars the night Templars means ndị mbụ the Templars ndị mbụ darkness then ndị ọkpụ the builders which is masons the nkegede the illuminatis the enlightened one ndị mbụ ndị ọkpụ na ndị egede that is what you see as templars mason and illuminati ndị igbo nwere this information my brother onweghị nwanne ihe distance because ha use ihe wụ the way processes of life then ha use oye advantage because of your own problem nwanne onwe ha bịa ha bịa gị gbawa gị aka nara gị they come they came they study and they saw and they take so but ịdị comfortable the same these same people created Christianity then ị hapụzie elephant chọwazie ọchịcha na oke na ngwere ị hapụzie chọwazie ọchịcha na oke na ngwere nna gị those people who created who wrote the book of Christian na-use ihe igbo bụ you were the founders of those things doni hapụzie the founders sorozie nke nke ọchịcha na oke kịta na sịkpa the same thing ka anyị na-emekwa anyị nwawụkwa isi ala si ndị mbụ mba ọwụzi ndị ugwu wụzi ndị isi ala because of what because of what achọrọ m ịma nwaanyị ndị ugwu ji wee ndị isi ala I want to know. were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị e hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. na-akpọ m na-ajụ m nwanne gịnị bụ iru abụ nsị iru obi ịma ha na igbo na-eyuzu one language for three ịrụ ụwa iru and imerụkwa imerụọ n'obi ịrụgodi obi ịrụọ n'ala na na ịrụkwa ala to build that is ekwentị mgbe ọ bụla ị nụrụ ịrụ ala that is ekwensu to constitute edet <laughs> so ọ bụghị about mụ na anaghị use the vibrational language a na-ekwu okwu ịrụ ala ịrụ ya arụ to build it that is why ndị mmadụ ji ekwu na ekwensu god of war because ịrụ ala you need to confront so many evils because your mind na-adịghị mma ị na-edere ịrụzi ya arụzi ihe a na-eme gị iji eme ihe ọjọọ need to build it ọ dị simple but for them ekwentị ụwa mma nnọsọ ngwa ya na-achụgharị ha ka ọ na-eme ha ọnwụnwa yes because ọ nọ n'ime gị na-atọmentị gị ọgwụsọ na amaghị ọnwụnwa yes na ọnọdụ ya na anaghị ọnwụnwa na mgbe mbụkwa unless you build these things if you don't build it they will torment you iru agwụ nsị iru agwụ nsị the altar kwa the altar dị n'isi gị there you need to build it so all those things will replicate physically because all to be get a memory you make them physical if not you cannot because you have to ị na-aga school ị na-ede ihe n'akwụkwọ why iji ede n'akwụkwọ all to get a memory that is why we created them physically to be get the memory for those people coming after us ndị na-eso anyị n'azụ ụmụ a amụ amụ so that is the case but oh, ndị be anyị ị na-ekwu this thing that's why anyị ji ekwu maka Amadioha anụ nsọ ala anyị na-ekwu okwu ya so ndị ndị anyị nwanne ọ bụrụ na ịghọta ihe a na-ekwu either you want to follow you don't follow ọ bụrụ by force o nwere onye bịara ihe asị ụnụ bịa tụbara ya ego n'aka ụka ya n'aka ụka gị ji anyị na-ekwu okwu ewu moral principle how to live but there is no how we can stay without teachings so ihe anyị na-ekwu okwu ya about ụgbakọ egwu ọnwa ka a na-akpọ ya egwu ọnwa where we stay we teach whether you call it church who cares ke ihe ndị pastọ na-eme na sọnde nọ ụka can you tell me what they do apart from teaching what is in the bible ọ bụ ihe ha na-eme ọkwa ihe ha na-eme what uh, m ihe ndị chọọchị na-eme n'ụlọ ụka apart from teaching what is in the bible so that means they are doing bible class so ọ na ị chọrọ ịmụta you don want to know about your ancestry heritage ka ebe a ga na onye na Facebook iche na m ga-abịa here na facebook every day na-agba gị tin do you think so nwanne nwere m efe to do it so if you are not ready to have a place in your land ha ga you will be proud see people bringing together building a place to talk about yahweh to talk about jesus but they can never build a place to talk about their own amadioha why because omaria of course yes but he will show the interest first or he could show the interest amara na ịchọrọ ya n'eziokwu ị ga-ahụ ndị mmadụ gbakọsịa e, e, land karịrị akarị na-ekwu jizọs asị ya jizọs asịghị ya onye nke ọzọ asị ya yewe asị ya yewe asịghị ya why can't we come dan say amadioha ya bụrụzie na yes na ịkụziri na amadioha ịmazi ihe ị ga-ekuzi wesịrị nwanne nobody will laugh at you because ha ga-ama na at least na ịchọrọ ha ga-ama yes at least this guy chọrọ ọwụghị nke iso ihe ị na-ama Oh, detụ m ọnụ detụ m ọnụ detụ m detronọmi e, nke nwa nke nwa yes edere na akwụkwọ iji kedu ihe ịma na-akọ ebe a gịnị wụ detronọmi ha na-ekwu okwu Genesis Exodus Leviticus nọmba detronọmi gịnị ka ọ bụ ọwụ jos igwe nwanne you are making yourself worst ị na-eme yourself worst because ihe dị this information ị na-ekwu okwu it will not help. ọ bụ him because ị weta telefon if you bring a phone now igote phone ọfụ ọ ga-asị go di gị ndị men the phone ahụ ị ga-emenye format ị ga-etinye information na ọ ga-asị na gị date of birth place of birth ị ga-asị gị ka ebe ị nọ ọ ga-asị gị where are you the country itinye country ah. na ọ sị gị tinye time itinye time na ah. hmm? so bụ akwụkwọ ahụ iji o resonate with your own existence it does not resonate akwụkwọ ahụ iji resonate hit your own existence ihe mere bụ na this our people nwanne that's why nkwukwe na asị na m ekwuo i don't have pity for these people because nwanne eziokwu gbara onwe na anwụ this thing is not necessarily that you must follow us no nwanne but you have to understand how things work simple iweta telefon iji egote ọfụ ọ ga-asị gị tinye dis telefon your place country so you are uploading your mind i were Rome ịnọ na Nigeria itinye Rome na fonu gị ọ ga-asị gị <laughs> yes ọ ga-asị gị no because here is not Rome so ka ike ị ga-eti wee because you are talking about the computer programming that is why you are not functioning that is why ị naghị function you are not igbere ike ichere na function you don't function man you cannot have your own mental thought you don't because you are not functioning that is why nji gwa ndị mmadụ nwanne cool hold on absorb this program absorb them then you will use them to think because ndị ahụ iji iji ihu ha eche echiche ọnwụ na iji eche echiche ị gaghị arụ na condition you not today ọnwụ na the program running in your brain because ịhụ ndị awụsa fulani ihe ọ na-egosi gị na the program in their brain is sufficient because why your position na-esho who you your position physically na show where you are mentally the state you are mentally mana your position physically enwere ihe show that means ọ na-eshow na mentally dey down ịdị down so the best thing anyị na-ekwu okwu ya na bụ na our child should have this amadioha as a foundation then every other thing will be added to it. this awa akwụkwọ nsọ ala anyị anụnwa na-ekwu okwu na everything nọ n'ime everything all together egwu ọnwa nọ ebe ahụ yọtagasị teaching ịkwa ụtụ nọ ebe ahụ iri ji nọ ebe ahụ ịgba ọfala nọ ebe ahụ ile ụwa nọ ebe ahụ ọgbanje anọdestin ndị mbụ ndị ọkpụ na ndị egede ịgọtago ntọala dibịa ịgba afa all those things nọ there all those things you have to use them for program for a child so this child will grow up because a na-ekwu ya otu ọ dị simple mana ihe a na-ekwu okwu ya bụ something worth 900 pages of book go which gradually go one after the other so all instruction for a child so that the foundation is the law of amadioha which is amadioha itself because nwanne light is not the problem the, the, the problem is what is inside the light the energy inside the light ihe a na maka ya not the fire itself the energy inside the fire what make the fire fire that is ya na maka ya so ọ na foundation na house nwanne there is no how the house can stand ọ dịghị possible that is why dem removed the Amadioha and replace it with Chukwu mgbe ha kwuru replace it with Chukwu gịnị meziri ndị Igbo akụsa biko ha ma ụma ha ma ụma mee owo bikos na enweghị ha na-akpọ Chukwu na Igbo before there is and there was but ọ bụghị ya bụ the law ọ bụghị ya bụ the foundation enwere ihe a na-akpọ foundation ha ewepụ the foundation werezie windo nye ụlọ ke windo iji windo eme eh, gịnị ndị igbo na-ekwu today na-ekwu nchukwu chineke eh, ekwusi ha niile mana ọwụ ya wụ the problem the problem abụghị na ya amaghị ihe wu chukwu there was chukwu in ana igbo there was chineke in ana igbo before all those things are and still be but ihe a na-ekwu okwu ya bụ na there is a foundation that bring these people together as a people as ndị Igbo there is a unified principle there is a unified principle so all based on this unified ndị agha nọzi na be ha they will lay a foundation based on this principle foundation of ụmụada ụmụnna ụmụnka ụmụnka ụmụnka then if they represent same principle na be ha then we represent same principle na be anyị unu represent same principle na be unu don't you see the strong force but unu nọdịbe unu na-ekwu maka ala anyị na-ekwu maka yawe ndị a na-ekwu maka kristian nna nwanne there is no connection between three of you because yawe si na jizọs bụ fake jizọs sị na eh, mohammed fake so there is no how you can speak in one voice hapụ ihe a na-ekwu ihe ọnụ na-ekwu kwụsị na facebook ha na-abịa they are coming to take our land this that this that after that e because obi dị aghụghọ na anaghị afụ obi mmadụ anya obi dị aghụghọ anaghị afụ obi mmadụ anya kedu the foundation because nwanne akwa anị a anị na-ekwu okwu ya now you inherited the anị these people talking about this inherited land they cast their ancestors every day by day in their prayers the same person you claim to inherited this land from the land, this land ị na-ekwu okwu bụ inheritance okay? is an inheritance yes this land will inheritance from those who came before you you abandon them ị na-eme omenanị anyị na-eri ji nwanne iri ji bụ igbo tradition iri ji is an igbo tradition not christianity tradition but ị were christian but ị na-eri ji ịwa ọjị is an igbo tradition not christianity nor jewish but ị na-awa ọjị ịgba nkwụ is an igbo tradition not Christian nọ Jewish but ị na-agba nkwụ ịkwa ozu is an Igbo tradition not Christian nọ religion nọ nọ nọ nọ nọ nọ Jewish but ị na-akwa ozu nwanne eme ihe na atị mgbe mmadụ agaghị asị na ọ naghị eri oke were eze ekere ya ụmụazị ị na-agba akwụkwọ ị na-agba nkwụ ị na-akwa ozu ọngụba ha aka ha nkụ unu na-echi echichi all those things cha e, e, ọ dị na Igbo religion philosophy ọ dịghị na western religion or arabic religion ọ dị na Igbo religious philosophy but ị na-emegbade abe Christian Christ in kraịst ụwa ah fada na-eme omenanị nna nwanne fada ọ na-eme omenanị mana omenanị igbo bụ igbo way of life so fada represent rome fada is working fada because ama ụna na ụzọ fada na-arụ ọrụ fada is an employee in roman church is an employee in roman church so nwanne adịghị m ege all these things if you know me very well mana nwanne I, i stand for everything everybody freedom of everybody i stand for everybody right to do whatever i want to do i stand but i also stand as an igbo man to defend and represent those who are before me enwere ihe ha na-emeta ha all my right all my duty to make them good and do them well that is why they gave birth to me to start from where they stop that is why we are born you got to go. so e nwere any reason to say mụ na fada na-eme omenala o make no sense or pastor na-eme omenala it does not make any sense because he is working he is a servant of god god of what god of the west so he, he is serving god of the west so ọ na-arụrụ onwe ya ọrụ on his own he is fine good and fine let him continue let him remain blessed and carry on his work and duty but ihe nna achọ na anyị ma na onwe anyị belivru na amadioha the law of the land and the universal god we should also have the right fundamental right to express our emotions and feelings ịghọtago so agbasizi ọsọ agụọ ya but ụmụ na agaghị abịa na-asịzi m na onye igbo na ya bụ onye igbo na ya bụ kristian ọ na-anịkwa anya onye igbo kristian ọ ga-agba akwụkwọ n'ụlọ ụka ịghọtago kwa ozu ịkwa ozu bụ eh, igbo ka a sụrụ ebe ahụ igbo bụ ịkwa ozu so there is a process of ịkwa ozu n'onu igbo ịgba nkwụ n'onu igbo ịgọ mmụọ n'onu igbo is a process so o nwere reason enwere the way all these things are done it does just like that enwere reason how these things are done period all these things ahụ just like that no so ọnwụ na ị gaa n'ụlọ ụka gaa ozu ha ga-akwara gị ozu based on their own understanding but to deal as a person you telephone iji n'aka na-arụ ọrụ based on some kind geographical location so ka esi ka ị ga-esizi anwụ abazi na-akọrọ gị about Rome n'ọnwụ so sometimes anyị na-eme nnukwu mistake mana anyị amaghị na anyị na-eme mistake mana ịchị ịkọwara ndị be anyị the consequence of ihe ha na-eme echekwa na nwanne as long as you don't pay me salary n'ihe enweghị e m enye right to lie to you or deceive you because ị naghị akwụ m ụgwọ ọnwa you don't pay me any salary so enweghị m any benefit of deceiving you or lying to you for so that you can follow me to do what follow me to do what enweghị m any interest from you to follow me do what to follow me to do what ah i don't take anything from you nothing absolutely nothing you got the only reason why i do what i do is because i am the messenger of amadioha i agree to follow amadioha simple so if ọnwụ na amụ messenger of amadioha i will preach the message of amadioha simple period so ọ bụrụ because of na enwere ihe na-enye m na-enwere ihe na-enye m ọ bụrụ na enwere bịa kwuo ọ bụrụ na enwere ihe na-enye m ikwuo nwere ihe na-enye m so only benefit m nwere bụ na the land we live and occupy ihere na-eme m because of the way you behave you make me shame because nwanne is not possible to abandon those who you claim to occupy their inheritance and insult them humiliate them humiliate them and still be proud to claim the land it will not happen the land must be taken away from you si na gwara gị si na m i said the messenger of amadioha said you must lose the land is a must because ị gaghị anọkọta nnọọ pụta na public public you are a christian nna ya makwa ihe ọwụ do you know what is the kind shame this thing bring to your ancestors do you know the kind shame the kind cry they cry in the grave why wasting millions of years in the forest to get an information of mind development give to my children and they abandon me ndị Igbo will never see anything unu afụbere ihe jut your cry cow na Genesis you are just beginning to cry you are this is just starting of your suffering suffering ị na-ebido ịta afụfụ ebido you never started you never started ọ kwụrụ gụrụ Bible oh, you read Bible more Israelites in, in Egypt you read the Bible Israelites in Egypt is our allegory is a metaphor is a metaphor of life experience this is a metaphor of life experience nwanne there are 12 tormentors ndị Igbo na-akpọ arụsị na Igbo ever present they are the judges and they will judge you they are the judges ndị ọbụ they egbu judge ha ga-eme ha ga-agwọ gị ezigbo ịba present ever inside your mind because it's mental because universe is mental ichekwa na ịbasị ya kwụsị ya ihe niile ị na-ekwu there are laws who guide land there are laws who yara kpọ land degree oh just speaking oh even to fight does not guarantee a land to fight a guarantee ọkwa land ịghọtago oh. to fight does not guarantee a land ọ oh, bụghị because na ị nụrụ ọgụ give you guarantee or right to a land no? because ndị mmadụ nwere ike ichekwa na ede eh, akilinos will confront them enwe ihe a na-akpọ war without end war without end and you will lose because they believe they fight just cause and you are nowhere to found in just cause you are found fighting on just cause ihe na fight what are you fighting ụwa bụ ihe efu do you understand what is ihe efu ị na-aghọtara ihe bụ ihe efu so ọ bụrụ na ịma ihe bụ ihe efu then ịmara ihe a na-akọ ụwa bụ ihe efu then kedu ihe mere ndị be anyị ji wee found Amadioha's foundation so that you don't fight ihe efu you find ihe ọma e nwere ihe efu nwee ihe ọjọọ nwee ihe ọma ịfight na for ihe efu fight for ihe ọma what is justice just cause no matter what your memory will remain forever and ever na fight ihe efu nwanne ọ bụghị jos ebi ụwa bụ isiokwu ka okeke jichara amị ka ebe utie ka okeke jesiri amị kedu bụ utie that is the case not going to army where is your boot check the history of africa check the history of africa there has been leaders after leaders after leaders after leaders the children should also speak about past leaders because you must have somebody who you copy onye na-eme emulate onye na enomi can you speak gwagodi one onye na enomi those people you kara iṅomiwu ndị ahụrụ na-akpọ osu ohu ume eze nze na ọzọ ezike ọwụ ndị agha bụ ndị kara ịwụ ya brain stores but no ha replace ya but thank God anyị nọ ebe a we are here anyị nọ ebe a agbasi ọsọ agụọ mile nwanne there must be something you emulate there must be an aspiration if not where are you going there must something that aspire you there must be something that aspire you the only thing bụ na we just wake up one morning begin to shout awaken awaken awaken awaken bụ ka oyibo awekine bụ oyibo ma akpọm ebe na awa ntị pụta awaken awaken everybody awaken awaken awaken na every by day people feel that Igbo way of life is uh, primitive even though primitive or something greater than what they thought it would be so ha na-use the English language awaken awaken awaken so ị na-agwazi ha nwanne ọnwụ na ịma ha nwaanyị gaghị akwa amaki if you don't know the past you don't have any future no matter how bad the past is you have to know them that is why you go na memory dị mkpa ihe ọ bụla ị na-eme n'ụwa is based on memory that's why they created the slave movies that's why they created they give you uh, uh, children of africa suffering that's why they give you bad news because they have to give you a memory to use to think so those memory ha nyere gị iji eche uche ya nwa bụ your downfall give you false memory and that is your downfall until you go back and follow this direction anyị na-enye gị na that is only way forward no other way it does not matter on what you believe anything you like you believe but you must follow this step you must follow this step It's simple as that. a e? E na onye chi na-azọ n'azọ onwe ihe unu na-akpọ chi is nothing but ogu n'ọfọ bataka ogu n'ọfọ ahụ a na-ekwu okwu ya bụ na ndị Igbo na-asị asaa asaa ọ asaa bụ ogu n'ọfọ ya bụ chi United need ya bụ njọkọ the same ọkụ ahụ onye agha jụkwara dị ọkụ jikwe dị ọkụ ime ihe ọma ọkụ acha ime ihe ọjọọ ọkụ anyụ ya ka ejiri asa asa dị na asa atọ ịsa ịtọ ịcha gasị asa enweta asatọ asatọ bụ ịgọ mmụọ ndị Igbo na-akpọ ya ọnwa ilo ya ya na-agwụ na ebe a I have never invented one single word not single one I have added not add not removed I only tell you the meaning what the messenger of Muhammad said simple nothing more nothing else I etinyebeghị m one single word here not new one only what is there anyị zuru ka eme anyị zuru ka eme ndị Igbo zuru oke bụ ụba anyị zuru ka eme ọ bụ because of na nwanne ihere anaghị eme onye ara nwanne onye ara ka ihere na-eme nwanne onye ara ka ihere na-eme life and direct ndị Igbo zuru ka eme ndị ụkwana ezigbo ndị igbo ụkwa ndị ha belivu n'igbo ideology ma ha ọ na-emete ya ma ha anaghị emete ya donke ma ha na-egbu ọkọ ma ọ na-achụ onye na-egbu ọkọ na-achụ aja ma na onwe ma prefer that person onye na-egbu ọkụkọ na atọ ọjị na aka nju for me ebelivu m na onye a bụ my own brother than na ndị a na-akọrọ nọnsens agbagharị na-ahụ nke eziokwu onye agha na-egbu ọkụkọ for me because onye nwa na-ekipụ the literal meaning of the of the culture they keep the literal meaning of the culture so all ndị a my own brother even though because mmadụ oh because of na mmadụ na-agụ primary one na-agụ primary six eh, eh, eh, chụwa ya n'ọrụ mba ndị wụ ndị ndị nonsense wụ ndị a na-ekele mụ na ha ama ama bible and their verses without nonsense on down fọkọ ụhụ ndị na-egbu ọkụ na ndị na-egbu ọkụkọ because ha ah, dey want to be proud of their own ancestors yes even though na even though nwanne ọka mma na ịmaghị kwere ịghọtagoda na ị na-eme na ịma nwere ihe ịma ndị a jos ma accept their own way of life whether they ha maka o si arụ ọrụ ma ọma ka o si arụ ọrụ we should take them as brother because they accepted yes because mgbe anyị bidoro dc ndozi ọdịnala movement ọwụ ndị ọrụ anụ abụ uche wee may accept so you must keep that respect even though we speak the way we speak it does not matter because ebe a na ama na-ekwu eziokwu you must take them as brother because they are the people who embrace this Igbo ideology first before any other person you must respect them for that mana ihe mere anyị anaghị eji ike ekwu ị nwere ike ito obi ọba nwere ike ito ogiri ọbansi ịgbazi ha na ha na ha ụmụnna anyị na ha nwere ike ha agbazie na akụkọ ịghọtago not knowing no process of development they are growing they will later grow even ha nwere ike karazi anyị mara tomoro speak that is bụrụzie the um, messenger of ọha n'isi ị na-asịzi ha jiri nwayọ ha ajụ ịghọtago nwere nwere mgbe this movement mgbe for example ka anyị obi afọrọ as example onwe mgbe a na-ekwu okwu bi afọrọ otu a ndị nwere some people ga ha si mba gịnị biafra mụsa ọbụla ga-ekwesị na biafra ị na-akpọzi ọsị gị gịnị nwanne hapụ ihe na-akọ ibin gịnị agara ezi ọnụ gịnị agaghị na-eghezi ọnụ ịkpọ ya sef gịnị agaghị eghezi ọnụ ọsị gị gịnị ọ biafra ọ det onye na-ayọ biko 20 years ọsị gị biafra gịnị na ọsị ị kara na ị na bịa ọsị gị nwanne hapụ data na ọya biafra ebe so the same people a na-agwa okwu a na this eh, ọdịnala igbo a na-ekwu okwu these people even though ha bịara anyị nwa kpọpụtara ha na odozu nonsense a na-eme so nsogbu adịghị let them be time shall come nweghị mgbe anyị toro jos bụrụ ihe anyị bụ today always gradually by gradually but only one thing anyị na lak wụ we like to complicate issue nwanne enwere onye ị na-eso sosibe ya ike ihe ọ bụla onye agha kwuru ma ịghọtaghị kpọọ onye agha ịghọtagosi ya nwanne distin na aghọtagha m ya kọwagodere m ya the person na-akọwara gị stay consistent be consistent because anytime i slow your, your, your motor the velocity of the motor also slow down the velocity because ọ mgbe ahụ ị na-add more speed ka the mind na-ecreate new idea and more understanding na that na ọ na-achọ mgbe ahụ na-add more mgbe ahụ isi dụpụrụ gị na-ahụ ọkụ ọ mgbe ahụ more understanding na-abịa n'ime ya so nọmba 1 onye ọbụla na-eme ihe anyị na-eme he must have understand this law that Amadioha is the law the law of the universe the law the foundation then from there every other thing added because there is no how you can have body without something pushing it if i tell you god you cannot understand what is god but ama is to know and also ama is to unknown ihefu you got gotta go ihe ị na-amaghị so is more understandable ọha ama dos wepụgodi di aha wepụgodi wepụgodi ndị ọha ahụ sef wepụgodi di ọha ka ị gaa na nomatin ama ama to reveal bikos o nwere onye ga-asị na ya afụghị ana of ọfụ eh, eh, eh, creator no never so amadi so all those things you see is the evidence of what you don see so this ama a na-ekwu okwu ya amadi ama to know ama to i don't know so it's more understandable ama than god because god god onwere any explanation how can you explain that this na god created everybody yes nsogbu adịghị god created everybody this god what makes what, this, what is the letter get the meaning of this letter god means or oh, because he kpọrọ ya god and create everything yes kee the definition of this god is about deity deity means what o make no sense so if we ga na igbo language language ama language mean ịgbara mmadụ ama to reveal something so ọwụ na ndị ọcha si ọwụ ifo ebe ha ndị a dị ụrọ ndị ụrọ ifuru ebe ha gara na the last book of bible and put revelation ifuru ebe ha jere na the last book of the bible and put revelation go and read it go and read revelation now if ihe m na-agwa gị gaa gụọ the book of revelation in tisamadioha ifu na ha dere that place but ha chọrọ ka ị mara gaa gụọ the book of revelation and see na this book ma ihe a na very well God. God we English English language what it means the leader God only mean governance to govern to govern nothing more nothing else so Igbo anaghị use ụdị Igbo don use that kind word because nwanne sometimes lack of na nwanne brain anyị anaghị ahụ ọkụ we don't think we don't think hard critical the governance to govern your mental is the process is a process is not the source enwere ihe a na-akpọ source nwee ihe na-akpọ process to govern after the process after the source then you have process that means God is second not the first because ị ga God na ihe gov that's what, uh, that, okay let me call it again that's what you see no in the beginning there was chaos what is this chaos? Or the spirit of God then why didn't call it god but why spirit of god ka ihe ji wekwa spirit of god why not god in the beginning there was darkness and the spirit of god hovering above the water why the spirit of god hovering above the water not the god itself so you see now god is governance to govern what about that spirit of god what is the name what is the name ajụka na ajụ kedu ihe wụ that spirit of god ahụ what is the name of the spirit of god ndị igbo na-ekwu ise ndị igbo na-eme ha kwụsị okwu ha si ise amadi amadi ama so in igbo language is very very understandable ndị igbo si na anwụ awana anwụ awana because something that breaks shining that is something with the force brighten come out from unknown begin to bright and from distance amado ha appear simple as abcd if you watch amadioha amadioha is the symbol of the sun that's why we say thunder and light because explosion happens light comes in ka ihe ndị igbo na-akpọ flash na igbo ise ise ise foto ise is flash ise ise ise bụ ise <laughs> flash ise ise light is flash ise foto is <sniffs> flash a thunder and light that is amadioha go and do your own research ọ bụghị so ihe a na-ekwu explanation matters a lot ọ dị very very important explanation ọ bụghị just say mmadụ god god means to govern something something that rules rules something that rules but explanation of this ruler or this leader matters a lot ọwụ oh, jọsọ eh, god who created you god created nobody is disputing any creation or no creation the issue here is that god what is the meaning because creator means creator god does not mean creator creator is english word and means creator so god is god and creator is creator according to the language according to the language there is something they call creator according to the language there is something they call uh, god in igbo language anyị nwere ihe na-akpọ chineke yes chineke nwere creator nwee ha na-akpọ chukwu nwee ha na-akpọ amadioha so but these people chịkọtara all these things ganye na one basket how do you understand them? because everybody knows that onye ọbụla mana one one is one that every number is from this one yes but we should explain that's why ndị Igbo ji wee si otu otu otu unification unity otu unity one is unit which represent unity for so but instead of these people to tell you this thing now that they are talking about government that government they say that's why they say government is undivisible, indivisible government see see now that before i tell you that the government represent god you see why they say country is indivisible don thou shall not worship any other god but me that is the philosophy of government that is why the government all the difficult to divide there. so but to that one ọ ga-awụ the story for another day ụmụ so ihe anyị na-ekwu bụ na ndị Igbo lay the foundation of culture religion on this earth culture religion and culture on this earth we lay the foundation of period ọ oh, bụ because of na ig Facebook na-enweta wrong informations ọ na-corrupt our mind no our mind shouldn't be corrupt our mind shouldn't be corrupt ihe unu nwere n'africa is criminal not religion criminals ndị ori ka ahụ nye anya ego nye anya ego nye anya ego every time nye ha ego nye ha ego atụọta iti nke izi atụọta iti nke ịbụ ọtụọta iti nke ịtọ tụọta iti a na-etirisi otele ụmụasa ịbịa ha na ọwụ na ịwa asa kesi nke gị ya dị E, nwee mgbe unu ebugharị kesi mgbe ọbụla unu bụ kesi mgbe ọbụla unu bụ kesi mgbe ọbụla unu bụ kesi ịchọghọ fada ịchọọ pastọ ịchọghọ pastọ ịchọọ dibịa enweghị mgbe unu ejighị achọ enweghị mgbe unu e, nwanne jos gwere na ya obere there is only one way out of one way in anyị nwere akwụkwọ about ịgba afa ịgba afa nothing to do with individual chọọchị individual anyị chọrọ ịma your specific location simple so that anyị ga-add ya to the way isi ebi ndụ mana pay for this life is one you got so your understanding based on afa should be here m gwara gị about the body mind and soul how do these three things combine and work how do these three things combine and work period that is why ndị Igbo associated arọ with dibia and chukwu di abịa abịa di abịa ka a na-ekwu maka ya dibia di abịa that's why arọ and dibia ndị nwa symbolize the arọ symbolism of arọ bụ gịnwa then dibia bụ the onye na-agba di afa then is between you and arọ is between you and dibia arọ na dibia so ngụnwa na onwe gị nọ dị ka arụ then gị na dibia so ị na-ajụzi dibia dibia na-akọwara gị these things are common ten common ten in life in nature to, to, because nwanne you must have your own society develop if not nwanne ịdakwa na akụ if you don program your own children to face tomorrow itinye gwoo gwoo itinye na etipịasị ya tinye gị ogwu otitọsị ya nwanne bọtụ nsogbu adị anyị ga-eje ka anyị mee ihe ọzọ na ya agbalị ya nata jenukwanụ gbaa ọnwa anyị ume na tata ike gburu mba dị aja ọzọrọ m ejizi ka m ji wepụta ihe ekwu okwu asị ezigbo hit na-eme ike data izi ike gburu mba ihe mmadụ mere mmadụ na-arụ arụ adịghị izi nwanne ihe a na-eme adịghị izi bọtụ nsogbu adị ndị ndị otu anyị ụnụ mana ọkwa ọchị ọkwa ọchị anyị adịgwa redi ọkwa ọchị anyị adịgwa redi so maka ndị chọọ dị ọkwa ọchị ọnụ nwanne anyị nwoke chigozie ọ na grupu anyị dị kpọọ chigozie onye ọbụla chọrọ ọkwa ọchị ha kpọọ chigozie ọ na grupu anyị so that eh, very soon ọfọ anyị na-ewepụtakwa ọfọ anyị ọfọ anyị nsọala anyị kụmana ihe awa ọfọ na dat eh, ihere ndụ ahụ ọfọ pendant ya we have the pendant anyị ga-efulu ụdị mivin bangụ. even tag this tag tag ya anyị ga-enwe tag nsọala bangle nsọala pendant nsọ we will flood the land with nsọala nsọ here here nsọ purity the holy of holies without the words the messengers of amadio the upright nwanne bụ onye ọbụla face to face are the messengers of amadio anyị bụ ndị nsọala yes we are the holy of holies the holy of holies nwanne iji ekwere ekwerego n'ihe otu kwuru bifo enyere gị ọrụ na you must first be an agent minister bife enyere gị ọrụ ọbụ unu na-eje ịchọ ọrụ na iwere kurikulum na-eje ịchọ na asa bụ ị ga-eji kurikulum jechọ n'ọrụ na enyere gị ọrụ yes so anyị nwa onwe anyị ejego na nke amadịọha chọọ ọrụ amadịọha enye anyị ọrụ as messengers eh, so this land amadịọha owns land and amadịọha enye gị anyị ọrụ as messenger ị ga-agbazi m na somebody wey come from mali bịa hie na content n'ebe ekwere from mali ka ọ ga-abịa hie na asị m gị na eji wee were nigerian law that's why anyị ji si na we have to nwanne time erube when time come we float that system we will float the system with the ideology of Igbo ideology onye na-achọ onye hapụ there is way you can only fool some people sometimes you can fool other people all the time we will float the system with Igbo interest we will work with other regions work with Ijaw, Edo everybody but we will float the system with our own ideology in this land then work with other people and also tell them to defend their own interest so that onye ọbụla defend their interest nke ha simple so that mmadụ agaghị abịazi from side nke ebe na-enye mmadụ nsogbu ebe no defend your interest ngwu ugwu defend their interest gị yoruba defend their interest gị jọ igbo also shoot so mmadụ agaghị abịazi na-agarị mmadụ ibi aja na ka but everything will process we must speak it into the mind of the people before we execute it if not you are wasting your time dodron onwe ibe